akwụkwọ ozi nke Pọl onye ozi degara ndị Hibru ndị Hibru isi nke mbụ Chineke mgbe ọ gwara rịị nna anyị ha okwu n'oge ochie n'ime ndị amụma na iberibe akwụkwọ dị iche iche na ụzọ dị iche iche ọ gwara anyị okwu n'ọgwụgwọ ụbọchị ndị a n'ime ọkpara onye o doro onye nketa nke ihe niile onye o sitekwara n'aka ya mee ụwa niile onye ebe ọ bụ mwụpụ nke ebube ya na onyinyo nke ụdị ya ebe ọ na-ebukwa ihe niile site n'okwu nke ike ya mgbe ọ sachasịrị mmehie niile anyị o wee nọdụ n'aka nri nke ịdị ukwu ahụ dị n'elu ebe e mere ya rịị ka ọ ka ndị mmụọ ozi mma n'ụzọ ra otu o ketaworo aha nke ka ha mma n'ihi na ọ bụ onye n'etiti ndị mmụọ ozi ka ọ sịrị mgbe ọbụla Ọbara m ka gị onwe gị bụ mụ onwe m amụwo gị taa ọzọkwa mụ onwe m ga-abụrụ ya nna ya onwe ya ga-abụkwara m ọkpara ma ọzọkwa mgbe ọbụla ọ ga-akpọbatawori ọkpara ahụ n'elu ụwa ebe mmadụ bi ọ sị ka ndị mmụọ ozi niile nke Chineke kpọkwa isi ala nye ya ọ na-ekwukwa ihe banyere ndị mmụọ ozi sị onye na-eme ndị mmụọ ozi ya ka ha bụrụ ifufe na-emekwa ndị na-ejere ya ozi ka ha bụrụ ọkụ na-enwu enwu ma ọ na-ekwu ihe banyere ọkpara ahụ sị oche eze gị Chineke na-adịru mgbe niile ebighị ebi mkpanaka eze nke izi ezi ka mkpanaka nke alaeze gị bụkwa ị hụrụ ezi omume n'anya wee kpọọ mmebi iwu asị n'ihi nke a chineke bụ chineke gị tere gị mmanụ obi ụtọ n'isi karị ndị nketa ibe gị ọzọkwa gị onwe gị onye nwe anyị na mbụ ka ị tọrọ ntọala nke ụwa ọlụ aka gị ka eluigwe bụkwa Ka onwe ha ga-ala n'ili, ma gị onwe gị na-anọgide ha niile ga-akakwa nka dịka uwe dịka akwa mgbokwasị ka ị ga-apịakọtakwa ha dịka uwe a ga-agbanwekwa ha ma gị onwe gị bụ onye ahụ nke na-adị mgbe niile arọ gị niile agaghị agwụkwa agwụ ma ọ bụ onye n'etiti ndị mmụọ ozi ka o kwuworo okwu banyere ya mgbe ọbụla sị nọdụ ala n'aka nri m ruo mgbe ị ga-edo ndị iro gị ihe mgbakwasị okwu gị abụọ ha niile abụghị ndị mmụọ na-efe ofufe ndị ezipụtara ije ozi n'ihi ndị gaji iketa nzọpụta